ụmụnne m n'ime chineke ka nke chineke nkechasị udo dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke tony ebechukwu obichukwu site n'ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọ bụkwa site n'ime ụlọugwu eru nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si abịaruo unu nso n'oge ugbu a ọzọkwa ka udo nke chineke dịrị n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee leba anya n'isi akụkọ anyị ma mkparịta ụka anyị ga-abụ na akwụkwọ maịka ozioma dịka maịka dịrị onye amụma maịka isi nke asaa m ga-agụ amaokwu nke asatọ na nke itenaịnị maịka isi nke asaa amaokwu nke asatọ na nke itenaịnị ọsị aṅụla m ọṅụ gị onye iro m mgbe m dara ada mbilie na mgbe nọ n'ọnọdụ n'ọchịchịrị jehova ga-abụrụ m ihe iwe dị ọkụ nke jehova ka m ga-ebu n'ihi na emehiewo m megide ya ruo mgbe ọ ga-ekpe ọnụ ihe ekpere n'ikpe ọ ga-eme ka m pụta n'ihe m ga-elekwasịkwa ezi omume ya anya amen ka chineke gozie okwu nke ka ọ mịa mkpụrụ nyekwana anyị ezi ndụ ka enwe nwee ngọzi nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ bilie ọzọ bilie ọzọ ga-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa amen chineke ga-enye anyị ghọta pụrụ iche kemgbe okwu nke um, ụbọchị nketa ebe na njedebe anyị ga-afụ mbuli elu nke pụrụ iche anyị ga-afụkwa anyị ikikere nke si naanị n'aka chineke wee bịa ọtụtụ mmadụ adawu n'ala ọtụtụ mmadụ adagwo n'ebe a na-azụ ahịa ọtụtụ mmadụ adagwo n'ule akwụkwọ ọtụtụ mmadụ adagwo na ebe na ha atụmaghị anya ma ọ bụghị ọdịda nke mmadụ dara ka kama mgbe ị dara ibiliri ọzọ ka ị nọdụ n'ala wee sị na o ihe pụrụ ime ọzọ na ike adịkwaghị iji wee malitekwa njem o nwere ihe mere nyefu onye ndị na-agba ọsọ n'ebe a na-agba ọsọ na agba ọsọ enwe ihe nketa oke ma bụ ndị ya ebute ihe a na-enye na ndị gbatara n'ọsọ onye a gbagide ọsọ ụkwụ wee kpọọ ya o wee daa ma o bilitekwara wee jisi ike n'ọsọ ya onye a bụ onye a maara amaara fe ndị mmadụ wee na-ete ee na-ete ọdara na nwezi ihe ọpụrụ ime ma o jisiri ike gbagide gbagide gbagide gbagide gbagide wee bụrụ onye nwere mmeri na mgbe ọsọ ahụ gasịrị n'ihi na ọsọ ahụ bụ ọsọ nke a na-agbate agba inye ote aka gịnị ka m na-achọ ịkọwapụta ọ bụ na mgbe onye ahụ dara n'ala na ọtọbi n'ala na-ebezi akọzi na onweghịkwazi ihe ya dị mma ọzọ mana onwezi ha pụrụ ime ịfụ na onweghị enyemaka ọbụla nke mmadụ pụrụ inyere ma o ji okwukwe wee bilite ọbara dị n'okwu kpọrọ ya ọ daa n'ala o wee bilite wee kasị onwe ya obi wee gbagide wee ruo mgbe ọ gbachara ọsọ wee nweta mmeri ihe anyị na-akọwapụta bụ na ọ bụghị na mmadụ dara ada n'ihi na ụkwụ na-akpọ mmadụ n'ebe a na-azụ ahịa ụkwụ na-akpọ mmadụ n'ebe a na-agụ akwụkwọ ụkwụ na-akpọ mmadụ n'ụzọ niile nke ụwa ma mgbe ụkwụ kpọrọ gị ịdara dara nọ n'ala ka ibilitere bilitere nwee nkasi obi wee malite ọzọkwa ebe anyị gụpụtara na-akọwa na onye a dara n'ọchịchịrị onye a dara dapụrụ na. o ji onye wee na akwụ na ndị iro ya n'ihi na ndị iro gbara mmadụ gburugburu ọsị onye iro ya ṅụrị ọṅụ onye iro eledakwara ya anya n'ihi na ọdịda bụ maka na ya na chineke nọ n'iro n'ihi na chineke na-ekpe ya ikpe o wee sị na ya ga-elegide chineke anya ka chineke ga-eme ka ihe ya wee pụta wee nkwasị ya n'ebe anya nọ na-elegide ezi omume nke chineke anya chineke bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịbiga oke ọ bụ na ịtọ dị ime mmehie ịma na ị gaghị enwe mgbaghara mmehie ị gaghị enwekwanye ụzọ nke mgbapụta ma ọ bụ na ikwulite si n'isi bụ na mmehie gị pụta ị ga-enweta mgbaghara mmehie ị ga-enwe ụzọ mgbapụ ihe mere na-akwụkwọ nsọ na oziọma dịka lokudere dere ọ na-akọwara anyị na ọ nwere nwa osu aka nke nara akụ nna ya wee gaa n'obodo ọzọ wee laa akụ nna ya n'iyi mana mgbe ihe ihu anya bịakwutere na mgbe ọ na-akụ na-afụkwazi ihe anya na-adịghị ka o si wee che wee tụnye o sikwa kwado o nwee ntụgharị uche echiche e wee laghachite o wee kwuo sị na ya alaghachikwute nna ya ebe a ka ụfọdụ ndị mmadụ na-esi ada mgbe fọrọ na ị naghị agazi n'iru dịka o si wee kwesị ihe anaghị agara gị nke ọma dịka o si wee dị ị na-erizi ngwụla ị na-atọ onwe gị ụta na-ama onwe gị ikpe ị ma na onye ahụ ga-anọgide n'ọnọdụ ahụ nọtọ ya aka ụfọdụ na-anwụkwa n'ime ọnọdụ ahụ ma mgbe onye ahụ bilitere n'okwukwe wee kwuo wee sị na ihe a abụghị ọnọdụ nke Chineke kwadoro na ihe abụọ aka ọrụ nke ajọ onye bụ ekwensu mgbe nwata bere kwesị na ya ga-alakwu nna ya mgbe ọ na-alaghachite azụ nna ya sapere aka abụọ ya oghere oghe wee makụọ ya nna ekpe ekwe ikpe kama ọ nabatara nke ọma aka jizọs gbasara n'obe nke kalvarị iji wee nara onye ọbụla nke si na mmehie wee lata iji wee nara onye ọbụla nke ike gwụrụ n'ọsọ nke ụwa iji wee nara onye ọbụla ma nwoke ma nwaanyị. ma uru ma onye ukwu ma onye nta ma ụmụazị ma okenye ma onye ojii ma onye ọcha ebe ọbụla mmadụ nọ ogwe aka jizọs sapere n'obe kalvarị ile anya efu na onye uri ahụ nke a kpọgburu jizọs n'etiti ha ọbụnadị na ngwụsa nke ndụ ya na ọnwụ jizọs nara nke ọma wee bụrụ onye nke ketara oke na paradaịs ebe ka ị nọ nwanne nwoke na nwanne m nwaanyị onye na-ege ntị kedu na mweda n'ala nke ị nọ n'oge ugbu a kedu n'ihe ịhụju anya nke na-eme ka ị bụrụ onye na-eri ngwụla onye na-eri ụta onye nọ na mbibi ha si gị bilie ọzọ bilie kwụrụ chịm bilie n'okwukwe bilie n'ike nke kraịst bilie n'ike nke kalvarị bilie ọzọ nara ike nke chineke nari ike nke kraịst narị ike nke site n'aha jizọs kraịst nara ike nke site n'ọbara ya nke ọwụfụ n'obe nke kalvarị ike ka dị n'ọbara ike ka dị n'aha jizọs bilie kwuru chim gbasara chineke mmehie gba ya ka ọ gbaghara gị n'ihi naanị ya ga-agbaghara ya mmehie nyekwa gị amara mere gị ebere nye gị ezi ndụ iji wee merie onye iro ahụ nke na-amaghị ikpe ekwena ka onye iro chịa gị ọchị ekwena ka onye iro nwere ọṅụ n'ahụ gị ma bilie kwụrụ chim bilie anọ n'ọnọdụ n'ọchịchịrị bịa were ihe nke chineke bịa were ihe nke kraịst ị ga-abụ onye mmeri n'ihi jizọs kraịst onye nwanyị eme n'ebe ọ bụla ị nọ hụlata isi ka ekpere chineke onye nwe anyị nke pụrụ ime ihe niile chineke nke mgbe ochie chineke nke ugbu a chineke nke ebighị ebi dị ndị ndị a ndị nke hụlatara isi n'ihi na okwu gị agbago ha ume okwu gị atọgo ha na-agbụ nke mmehie na-agbụ nke iri ngwụla mere ha ebere hichaa afa ha n'akwụkwọ nke ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ ka ha bụrụ ndị nke a na nke ọma na ndị nke nwere ike na ndị nke nwetara amara na ndị nke nwetara obi ebere gị n'ihi jizọs kraịst onye nwanyị eme ekele m nwanne m nwoke na nwanne m gị onye gere ntị n'oge dị ugbu a chineke megoro gị ebere gbasie ọsọ gị ike jizọs kraịst n'okwu ya ike ị ga-abụ onye ketara oke na alaeze nke eluigwe unu matara na okwu ozi ọma na-abịara unu site n'ụlọ ọrụ ndị lif Word Radio Akalanta Baptist Mission Association ọnụ nwee akọ mgbaama ekpere ma na ajụjụ pụrụ iche unu ga-enweta m site n'igwe okwu 08056719493 56719493 ọ bụkwa na 00111 ka udo nke Chineke nkechasị udo niile dịrị n'ebe ọ dịkwuo n'ihi Jizọs Kraịst bụ onye nwanyị.